ọkpawo m na nwata mma papa ee chineke imela papa ee abụ m mma mama papa Yeah. saw me, mama, confie.